AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ajụjụ ahụ na-adasi ike olee otu ahụike gị dị dịka anyị na-ekwu ndị Igbo ọba ekele anyị na-ekele mgbe ọbụla ụtụtụ ọma ịnụ otu ole edekwa mma n'ezie n'ezie ọ bụghị anyị onwe anyị na-ajụ ọ bụ okwu nke sitere n'obi nke Kraịst ha bụ okwu nke mmụọ nsọ na-etinye n'ọnụ anyị n'oge ọbụla iji mara otu anyị si na-eme n'arụ ike n'ezie n'ezie anyị mụtara ya site na Chineke n'ihi akwụkwọ nsọ mere ka o doo anya anya na Chineke chọrọ ka anyị nọ n'ahụ ike mgbe ọ kpọrọ anyị gaa n'akwụkwọ nsọ na akwụkwọ Jọn nke atọ amaokwu nke abụọ ọ sị onye m hụrụ n'anya ana m ekpere Chineke ka ihe niile na-agara gị nke ọma ka ị nwekwa ezi ndụ dị ka ọ na-agara mkpụrụ obi gị nke ọma ezi ndụ anyị na-ekwu okwu ya taa bụ na ọ bụ onye naanị nwere ahụike bụ onye ga-efe Chineke ma taa ekwensu aghọnye n'aka na ọnọdụ anyị ime ka anyị bụrụ ndị na-anọ n'ahụike ka ọ hụ ihe ga-emenụ ka anyị nọ na ncheche ka anyị chichapụ imezu ebumnobi Chineke doo anyị n'elu ụwa ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị ozi nke a na-abịarị n'oge ndị a bụ ozi nke ntute ịmatasị na chineke dịkwa na njikere ịmata ọnọdụ ahụike gị ya mere ihe na-akpata ọnọdụ ọjọọ niile taa banyere ahụike anyị ọ bụ gịnị ka anyị gbasoro akwụkwọ nsọ anyị na-achọ ịmụta otu ihe ma bụ ihe ọzọ mbụ ihe ndị ha chineke na-achọsila anyị n'aka ike ime ka anyị bụrụ ndị ga-alọta ụlọ ime ka anyị matatụ na ebumnobi ya n'oge ndị a niile bụ ka anyị na-ede na mma anyị lee ihe o dere n'akwụkwọ nsọ site n'akwụkwọ Jeremaịa isi iri anọ na abụọ amaokwu nke ohu anyị na-ere na nke ohu ebe ahụ ọ na-asị gị ọ sị n'ihi na unu akpafuwo megide mkpụrụ obi unu n'ihi na unu onwe unu zigara m jekuru Jehova bụ Chineke unu sị kpere anyị Jehova bụ Chineke anyị ekpere ọzọ dịka ihe niile si dị nke Jehova bụ Chineke anyị ga-asị gị gosi anyị otu a anyị ga-emekwa ya nke a bụ okwu n'oge Jeremaịa nọ n'etiti ndị Izrel ọ na-eje ozi n'etiti ndị Izrel n'oge ochie bụkwa ihe anyị ji bụrụ ihe nlereanya na ihe ọmụmụ na ihe mmụta nke dịrị anyị n'oge awa n'oge ndị a niile na ọgbọ nke anyị a anyị na-amụta na ọnọdụ ndị Izrel n'oge ochie dịra n'ụdị nke ha na-amataghị ha si jiri jere kpere anyị Chineke anyị ekpere n'isi anyị ma ọ bụ n'ihi anyị na ha ọbụla Chineke si gị mee si anyị mee na ihe a ka anyị ga-eme n'ezie n'ezie anyị na-ele anya nke ohu na otu ọ na-asị otu a m wee gosi unu ya taa ma unu egeghị ntị n'olu Jehova bụ Chineke unu ọbụna ime ihe ọbụla nke oziri m ka m nke o m ka m were ya bịakute unu ohu na abụọ ya sị ma ugbu a mara nụ nke ọma na ọ bụ site na mma agha na site na oke ọnwụ na site na ajọ ọrịa na-efe efe ka unu ga-anwụ nwanne m nwoke gịnị ka anyị na-achọ ime ka ị mata ọ bụrụ na dịka isiokwu ya si na-aga n'elu n'oge awa olee otu ahụike dị olee otu ahụike m dị gee ọnọdụ nke ị na-agabiga na ahụike ọnọdụ ahụike gị ọ bụ kansa ọnọdụ ahụike ọ bụ fibroid ọnọdụ ahụike ọ bụ tumo dị iche iche ndị anyị na-ahụkasị n'oge awa ihe anyị na-eme n'ụbọchị ndị a niile bụ na Chineke ahapụla anyị ma anyị onwe anyị kwesịkwara ịmata tutu Chineke adọnyere anyị azụ na anyị onwe anyị ejiwala ije n'ụzọ nke aka anyị n'ezie n'ezie chineke anyị zuru oke ọ na-achọ n'ụbọchị ndị a ịkpọlata akọla uche gị ka ị mata na echiche ya na-echere gị bụ ka ị nwee ahụike ebe ọ bụ na ahụike dị chineke mkpa gị onwe gị kedu echiche ị na-echere banyere ahụike gị ị nwere ike ịlọta ụlọ taa ị nwere ike icheta sị na ekpere niile ikpere chineke banyere ara na chineke ga-aza ya ị kwesịrị ịtụgharị iji ụkwụ gị n'ile anya marasị ee na iwerele okwu ọnụ gị mee ka ike gwụ chineke ịsị ya ma ọ gwaghị ihe ị ga-eme na ị ga-eme ya anyị esitere n'ihe oriri dị iche iche taa nwee ajọ nrịanrịa n'ebe anyị anyị nwere otu nri nke anyị na-eri taa ndị agadi nwanyị na-ara eri ọtabazi na-eri akwụkwọ nri ndị ha na-elu ilu dịka onugbu taa ha anaghị eri ya ihe ụmụaka ha na-ewetara ha ha na-eri ga indomi. eziokwu nwa chineke anyị abịaghị ime onye ọbụla akaja ma ajụjụ dị oke ebube nsi n'oche amara nke chineke itute mmụọ gị ma ịmara ihe ọbụla nke ị na-eme ka ị nwee ike ịgụpụ chineke n'ihe ọjọọ nke ibu n'obi gị taa na nrịa gị ma ọ bụ ahụ ike gị n'ọnọdụ ijiri hụta ya na osighi chineke n'aka na nke mbụ na ị kwesịrị ịmata na ọ bụ gị onwe gị ji ndụ ji ahụike gị na echiche nke chineke bụ echiche nke guzosiri ike n'ihi na chineke anyị adịghị agbanwe agbanwe n'ezie n'ezie elee otu ahụike gị dị ahụike gị taa ọ bụla ihe na-emela ka olileanya hapụ ịbụ ihe dabere na price ma ọ bụ na chineke anyị cheta na echiche chineke bụ ka ị nwee ahụike ka ihe gara gị nke ọma dị ka ọ na-agara mkpụrụ obi gị mgbe niile n'ezie n'ezie nga mbụ nga m dabere n'oge awa nga mbụ nga m dabere na ozizi na ọmụmụ ihe ndị anyị na-amụ n'oge ndị a niile ime ka ị matasị ee na ahụike gị dị Chineke mkpa o kwesịrị ịdị gị onwe gị mkpa ebe ọ bụ na anyị ekwuola na anyị ga-eme ihe ọ bụla nke Chineke si anyị mee anyị ahapụ ime taa n'ebe anyị anyị na-ahụ gburugburu anyị dịka mmadụ ji na-enupụ isi n'okwu ọnụ nke Chineke chetakwa na ihe m ji na-ekwu okwu ya bụ dịka ụmụ na n'ochie ihe Chineke gwara ha ha emeghe ya gị onwe gị ka ọ bụkwara ihe ị ga-eribe ama ma ọ nwere ihe Chineke gwara gị nke gị onwe gị na-anaghị eme taa anyị na-ahụ n'ime obodo niile dị iche iche ihe ochie ndị a dịka m na-ekwukwa ihe oriri ihe ochie ndị a na-anaghị eri eri n'oge gara aga bụzi ihe a na-eri taa anụ ezi nke anyị na-ata taa nke anyị onwe anyị ji mere nri mbụ otu n'ime ihe Chineke sị ma anyị atala taa n'ime obodo dị iche iche a na-egbuzi anụ ezi anyị na-ata ịnụpụrụ Chineke isi n'okwu ọnụ ya ma Chineke adịghị mgba ọ ga-abịa na-arịa ọrịa Chineke agaghị abịa n'ọnọdụ anyị ihe ọ bụla anyị ji aka anyị metara onwe anyị Ọbịa bụ bụ ihe anyị ga-ebu ajụjụ a na-agakwa elee otu ahụike gị dị onye nke kraịst ọ bụ ihe iji ọnụ gị rite ọ bụ ihe iji aka gị weta mana otu ihe dị ịga ga-eribe ama taa bụ na echiche nke chineke zuru oke banyere ndụ n'ihi na ọ na-agụ ya ka ị nwee arụ ike ka ihe gara gị nke ọma n'ezie n'ezie ndị enyi jizọs na-agba nke a na ọmụmụ ihe nke a anyị na-amụ banyere arụike ọ bụ ajụjụ nke zuru oke bụkwa ajụjụ nke kwesịrị ịjụ n'oge niile ndị a elee otu ahụike gị dị na onye nwe anyị emeela ka ị mara si ee taa na nye onwe ya nwere nzube ịgwọ nrịanrịa niile ma ọ bụrụ gị kwụsị ihe ndị ahụ ịma na-adịghị mma nke Chineke si erila itule n'obi na onwere ndị ndị na-eri nwanne m nwoke nwanne m nwaanyị hapụ ihe ndị a jụ ya chineke ga-enye gị ikikere chineke ga-enye ya amara ịlaghachi azụ chọta ụmụ ihe ndị a anyị na-eri dịka mkpa akwụkwọ na akwụkwọ iri ndị a dị mma dịka onugbu dịka ụtabazị dịka ihe ndị a niile anyị chefuru echefu anyị were ya ọ ga-adịrị anyị mma ụtọ ka anyị ji na-ekele nwanne anyị nwoke onye nyere anyị ndụmọdụ nke ahụike nwanne anyị nwoke kinsley obi anyị jupụtara n'ọṅụ anyị na-asị ka mara Chineke ngọzi na udo ya chia n'ime ezinụlọ gị n'ụbọchị taa n'aha Jizọs amen nwa Chineke ọma na-ekentị mara na ị nwere ike kraị na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at ma com at mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ezi enyi m ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma Come on. Gözün Roma Seventh Adventist Church Choir ọsa oke unu emeela na abụọma nke unu nyere anyị n'ụbọchị taa obi anyị jupụtara n'ọṅụ anyị na-asị ka mara n'ịhụ na ya Chineke baru n'ụba n'aha Jizọs amen ezi enyi m ka anyị bie ezi ndụ site na Jizọs Kraịst hụrụ anyị n'anya n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ nke ugbo abụọ abụ nke ga-ewuli mmụọ anyị abụ a ga-abụ ihe anyị ga-eji wee mee okwu nke chineke ga ma nata ngọzi dị n'ime ya o si n'olu ụmụnne anyị nwanyị ezinne uru akpa na ijeọma kanụ mụsọ ezi onye durai wayo dị ije ga m gị gị ụbọchị ezi onye ndu kwee ka m nọọ gị nso kwee ka anyị nọọ gị nso ka ị wee nyere anyị aka ka anyị bie ezi ndụ n'ime ụwa anyị nọ n'ime ya unu emeela nwanne anyị nwanyị ijeọma kanụ na ezinne uru akpa na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya bara unu ba n'aha jizọs amen bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ arigiria atgmal com arigiria atgmal com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 7224. 070-6363-7224 mara na ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen emeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo